ana nwere ntị enwe anya ya ehe ndị ọdịnala ọdịnala ọdịnala ọdịnala ndị ọdịnala ekene m ụnụ ụmụ igbo ekene m ụnụ ụmụ ibe ekenekwa m ụnụ ekene m onye enu kene onye anị kene ndị ikwu kene ibe kene ọkpụ kene ndị egede kene ụmụaka kene okenye kene ndị si na ife m na-adịfa mma kene ụmụ nwaanyị kene ụmụ nwoke kene enu kene anị kene eke kene orie kene afọ kene nkwọ anyị bịara obere oge obere oge na mana ihe a na-eme ka nkụ maka ndị si na anyị bịara na anyị na-abịakwa nwa jaghị ụmụ ihe na-eti agazi mana nsogbu adụrụ ekene m unu o nwere ajụ nchọrọ ịjụ ndị be anyị taa anyị bụ akụkọ wee bịa o mana ka anyị bido ka anyị bido efu ebe e nwekwara ebe anyị na-eje mana anyị na-ezi unu ozi ọma mana anyị nwekwara ebe anyị nwa na-eje hmm, mana ozi ọma anyị na-ezi unu ka o ruo unu ntị mana e nwekwara ebe anyị nwa na-eje maka ndị nwere ike maka ndị ụwa maka ndị ụwa ndị nkịtị si ekwu o nwere onye obi dị mma bụ onye Igbo n'ụwa nkịta obi dị mma na ọ na-eme mmadụ mmadụ nwa obe gị n'ala Igbo ije biri ego wee kwa ozu o nwere onye igbo nwere ike isi na obi dị ya mma na mmadụ nwụrụ be ya obiri ego kwa ozu ọ bụ ezigbo ihe sọsọ four generation ka anyị nwere anyị nwere evidence to prove na four generation ka ihe ọjọọ bụtara n'ala igbo nri four four generation ọ ihe ọ bụ ala adịghị mma bụ uru ndị nze kedu ka mmadụ ga-esi ebiri ego wee jekwa ozu chegodi eche mmadụ nụcha nwaanyị ọkwara ngwongwo na vileji so ihe eji anụ nwaanyị mgbe gboo na anụ igbo bụ ọjị na ji na mmanya mmanya mmanya mmanya nkwụmọngwọ ọjị ji mmanya nkwụmọngwọ ọ ihe eji anụ nwaanyị na anụ igbo kịta bụzi ịnụcha nwaanyị kwara ngwongwo na vileji ịnụcha nwaanyị kwara ngwongwo gị na mmadụ nwụọ bụrụ ha nwere ike ịchụrụ ụdọ kwụọ maka <laughs> nwanne ịkwacha ozu a ya asị gị weta ọrụ anụ weta mọdụ weta sta weta small stout weta big stout weta hap weta premier onye mmadụ nwụrụ be ya onye mmadụ nwụrụ be ya o na-ejekwanụ ntị ihe a bụ ihe ndị Igbo na emecha ọgwụ kọlchọ ihe a bụ ihe na-akpọ kọlchọ ihe a bụ ihe anyị kpọrọ kọlchọ onye mmadụ nwụrụ be ya achị ya weta ji weta ọrụ anụ weta eji eji idide gbara afụ ọnụ weta ijiji mpụrụ mpi onye mmadụ nwụrụ be ya anaghị ekwuzi okwu ịnụ nwaanyị ikwuzi okwu ịnụ nwaanyị mba nụnụ hei o nwere ndị ga-eme ije na vileji ha ịnụcha nwaanyị isi ebe aha ri adụrụ ịnụcha nwaanyị ri adụrụ ebe aha maka ịnụcha ha nwaanyị ịba na akụkọ ego agwụ ihe a bụ ihe mmadụ dị proud sị ọkụkọ ọchọ ya ọma na enwere ebe ị na-akọwa na ndị nna nna anyị ha nwere ike ịmachicha amamihe niile ha mara n'ụwa wee mee ụdị ha mee ụdị ha ụnụ asị ọwụ ihe a bụ mba ya bụ mistake ọwa mbụ ha eziokwu don't say it onye ọbụla gwa ngara ya ọkọchọ n'Igbo isi na ọ ihe bụ Igbo ya ahụ kọchọ ihe a bụ ihe a bụ nọnsens ọ bụghị eziokwu we know anyị ga-epruve na ọ bụghị eziokwu ịghọtago ọ bụghị eziokwu atọla atọla ọ bụ asị maka anyị nwechara evidensi unu na-ekwu mgbe ọ bụ na anụ ka ndị ugwu na-asị isi ala ha si isi ala kwa ha kwurie isi ala isi ala kedu ihe a na kwa ha na-akụ isi naanị kedu ihe ndị na-eti isi anyị na-eme kedu ihe ọ bụ igbo anyị asụ ha Hausa ebe anyị anaghị asụ Hausa ya kedu ihe bụ isi ala kedu ihe bụ isi ala ikpere ala o nwere ihe onye onye ugwu na-eme na-abụghị isi ala na ikpere ala ọ bụ ihe ọ na-eme ndị abịazuru awa infọmeshọn ha ji ebe a tọn ya nọnsensị butere anyị virus anyị zuzugharị ka ihe bụ isi ala ikpere ala ọ bụ ihe ka onye ugwu na-eti isi na agwa ikpere na abụ n'ala ọ bụ ihe ọ na-eme gịnị wụ symbol of this symbol of eh, eh, Islam moon and star gịnị wụ moon and star onwe onye mmadụ and eh, the symbol of ani the symbol of an mother and child moon and star means mother and child ọ the symbol of islam bụ ihe ahụ ndị a were anyị information na chenji ya bata kọwara anyị nonsens anyị nwe wepụtara ivenerate we brought venerate to this life onweghị onye ma mmụọ agaghị m ekwu ya ebe a maka ndị ọjọọ ama m ihe omi ana igbo nwere ihe ọ pụtara ụna mgbe a na-agwụ na ijipt na-ekpe ekpere fesi ya ana igbo ị nwere ike isi na asị bikos ị marọ i know anyanwụ na-awa awa anyanwụ pawa anyanwụ wee eke ekekere ụwa ọ e ji wee mara ya e nwere eke ya bụ faya ya oke miniri faya ekekere ụwa faya ka ọ pụtara four fundamental element ndị ọcha si ọ faya nkwọ pụtara e ndị ọcha si ọwa ikuku e onye nwa bụ nkwọ afọ bụ et ani ebe anyị bi ori eburuzie water that is four fundamental element ha zuru ebe anyị ọjị bụ the living soul eji ya venerate the ancestors the spirit the holy ghost the everything why o ji wee wụrụ coincidence na catholic ji wine e wine wee na-emekwe venerate coincidence ọ coincidence ka ọ bụ na catholic all of a sudden ha use bezie wine ebe anyị nwere palm wine o ha ewepụ palm wine wepụ ọjị anyị mezie wee biskit were biskit bịa biskit with with uh, red wine na-akọ nonsense ihe anyị buputere the information maka enwere ihe anyị ha ma ekwu ya ebe a enwere ihe mere ọ kwefere anyị ahụ ụnụ nọ a na-akpọ anụ Igbo <laughs> ka ihe mere ihe ji agha mbi enwere ihe n'ebe ahụ iwere e, e, ihe a na-akpọ iOS Apple itinye na windo ọ gaghị iwe ụnụ ama ihe a na-akpọ uh, uh, um, um, um, electromagnetic vibration electromagnetic vibration ọ na-eme exist jụọ ndị metaphysical scientist ọma ọ dị ebe niile onye ọbụla nwere nke every land they have every science every material science come from metaphysics science material science niile came from one source metaphysics from play that is what gave birth to physical science ma ị chọrọ ịma that's simple truth so ndị a bịa zukọrọ our information je wetara anyị virus wetara anyị virus ti virus na kọmputa ikefu ihe ga-eme so ihe ahụ game agwara m ụlọ always na ihe ahụ game bọọlụ ka abịara ịgba nwanne abịara ịgba bọọlụ ọ na ị maha taktiks ndị ma taktiks emerie gị ị gaghị eme expect ka mụ na gị na-achọ ịgba bọọlụ ngwa gị weak point ka ị bịazie nye m goolu mbanụ so anyị maka o si n'aka osi ha n'aka osi ha ha n'aka o si anyị n'aka mana nna ekwe otu nwere ike no ebe ọ bụla na nna nna ha macha ihe nna nna ha ma eke mara afọ mara nkwọ mara ihe niile bifo ndọcha aba ya aba bifo English Igbo dị as a language Igbo dị as a language before English so ọ bụ na ya enwe orie nwa afọ nwee nkwọ before ha enwezie e English was ebere English 1000 William the Conqueror from Orange France oya England so nwere ya ani before ha enwe crescent this moon and star of Islam anyị enwene anyị enwene na be anyị nwaanyị kwọ nwa n'aka a na-akpọ ya e, e, ani the deity of ani ọkwa ya ọ bụ ya bụ the moon and star ka ihe bụ isi ani ọ na-akpọ isi ala ọkwa sị na-akpọ isi ala ịsụ ya na bekee ihe aka ha na-asụ na dia ọ na-akpọ isi ala ụmụọsị gị nche ala ke bụ nche ala ogwu onye ikpere na-abụ na anọ kpọdo isi na isi ala ikpere ala ọ na-ekpere ala ọ na-agwa ụnụ onwe mgbe ifuru gbodoro anya n'elu kpodoro anya n'elu wee na-ekpe o nwere mgbe ifuru onye na-eti isi anyị na-ebere anya n'elu o kpodoro isi naanị naanị ka ọ nọ naanị deche njicha anyị infọmeshọn anyị butere anyị virus na-akọrọ anyị tu ebe a ha niile ha niile niile na-eje ụka ha niile ọ bụ ancestors foundrụ ihe a na-akpọ venerate anyị nwere infọmeshọn ya anyị chọrọ anyị ga-eji arụ ọrụ anyị agaghị agwa ya ụnụ onye ngwa mara ga-ekwu ya maka ndị o nwere ndị ga-eme ikwu ya na ha eburu ya kpagharịba echi mebisie ya bifo mara ihe na-emenụ e, e, anụbazie nwaanyị 20 na be anyị otu a ka ha si wee butere anyị nọnsensị ịkwacha ozu ire prọpatị gị ọ dị sentịrị ihe mmadụ amaghị eme onye ha ekwu na ọmaghị eme ya bife mara ihe na-emekwa na onye nke ọzọ asị ịnụcha nwaanyị ree prọpatị naanị igbo ịnụcha nwaanyị ree prọpatị mmadụ ga-anwụ be mmadụ asị ya butere ya ozu anụ butere ọrụ anụ butere ọrụ efi onye mmadụ nwụrụ be ya ihe ọdịnala ị bịara bụ ka ewepụ ihe a niile ọdịnanị bụ ihe a na-akpọ the god of host nke dị naanị nke dị na be anyị obodo ọbụla nwere nke ha o nwere ike mara ihe na-akọ ihe obodo ọbụla nwere god of host every land even yoruba na awụsa land enweghị the same god of host with our land because anyanwụ nwere ebe o si apụta anyanwụ nwere ebe o si apụta so ọ naghị esend the same energy at the same time no ọ na ese ndị different energy in different places at different moment ọ ya bụ anị aha na ọkasịghị ọdịnanị ụnụ aghọta mana e o nwere ike nwere ndị ụbụrụ ha erubeghị ebe ahụ the inner carcass you must be in harmony with inner carcass ọ naghị efe mmadụ ebe a onwe ya na-akpọ harmony harmony ibi onye ka na-asị gị nsọ anị anyị mechara ihe a niile ka ọ dịrị ụnụ na mma dịrị onye ọbụla dịrị onye ihu dịrị onye azụ na mma ụnụ asị mba nọ nke ọzọ kara ụnụ mma once i were program of apple ti na windo ọ gaghị arụ ọrụ i were apple program ti na windo ọ gaghị arụ ọrụ ọ na-arụ ọrụ mba chọta anya ya wee weta apple cd tinye na windo na windo uh, vista or windo hp whatever you call it ọ ga-arụ only one way ka esi enwe sayensị ị ga study kedu ihe mere okwute ji wee frizie frizie that is only way ị ga-ama ka ị ga-esi werụ simenti ka ihe friziri okwute ọ dị sentin friziri okwute ga-efrizi simenti kedu ihe kọsụrụ snow kedu ihe mere snow ji wee kọsụọ only wee ga-eji arụ ice na friji mara ịstọdịa ihe mere ihe a e, e, e, snow ji wee daa ịrụọ friji ọ na-eju oyi everything water ịgbanye esi ọ na-azụ na paịpụ mmiri a na-apụ o nwere mmiri dị ebe ahụ ma mmiri na-apụ dị ya wepụta ice debe ya na tebụl hapụ ya ebe ahụ anwụcha omee tụọ bifo ịmara ihe na-emenụ mmiri ahụ eji apịa ife ozi ma ice ma mmiri enwezi nke efu onye ọbụla awa ka ebe ọ nọ iweta iron now tinye na 170 or 200 something degree hot ọghọ liquid ọghọ liquid ozugbo ozugbo so ihe niile a bụ ọ bụrụ na ị dịghị harmony with the land ọ gaghị enye gị the knowledge of the science never ị gaghị enwe the knowledge ihe ọ chọkwara gị mee because the cells the organ in you o chenjigo ọ bụzi virus because if you just if you tamper with atom onye ga different result do any scientist once you tamper with atom onye ga different result so human being bụ atom ụnụ awahụ ichekwa na ọjọọ ị na-eme ihe ị naghị eme ihe sọrọ gị you must be in control of your brain ịdịghị in control of your brain enweghị na-eme somebody else na control ọ dị ka kọmputa gị onye ọzọ na control osendere gị virus ebe a virus ejuo ya ha arụzi ọrụ kọmputa gị abụrụ nonsense ị na-akpa ya ka ọ na-akpa ihe ọzọ ọ dị ka anyị wee daa mba onwe ọ ọ dịghị anyị sọpraịz ọ dịghị m sọpraịz ama ebe mmiri si ba na opi mebi ụnụ amarọ anyị nwere ihe nyere anyị wuche ọdịnala abịago bụ na ọ bịago and bifo ụnụ amara ihe na-emenụ ụnụ ebido rụwa ọrụ na kọmpanị ụnụ amaghadị onye nwere o nwere ike ọ bụrụ ndị ọdịnala nwere ụdọ nnụ obere oge obodo ga ama mma ọkụ a na-enwu ịmaghị onye nyere gị ọkụ ọ dị sentin bikos iji irop ị na-arụ ọrụ ị ịmaghị onye nwere 90 pesent of ndị Europe bụ ndị nkịtị 90% of ndị Europe bụ ndị nkịtị ọsụsọ nli few people nwe Europe Europe bụ bank Europe bụ bank mmadụ mmadụ nwe ya obodo ifụra na Europe ọ mmadụ nwe ya ọba nke onye ahụ ka ọ bụ ịghọtara very soon nsogbu adịghị unu ga-eje ụkwụ njecha ụkwụ na bịa rụọ na kọmpanị ndị ọdịnala ha kwụọ ụnụ ụgwọ and ị ga-eme ihe ekwuru kwuru ọkwa na ime ibi ebe ahụ ifolo the law of the company achụọ gị n'ọrụ ịghọtara because bifo nwee nwee kọmpanị ị ga-enwere consumer plan so ọ bụrụ na ị chọrọ iwe kọnzuma good and fine i were kọnzuma ị na-arụ ọrụ na nke ndị ọdịnala nsogbu adịrọ onwe ihe dị ya n'ime ịghọtago ihe anyị bịara bụ ndozi anyị abịaghị mkpọsa anyị bịara ndozi anyị bịara inyere ndị anyị aka so onye mara ihe ọ na-ekwu ya kwube anyị bịara fọ ndozi anyị bịara ịzọpụta ụnụ azọpụta we came to save you because afụghị ihe na-eme na afụghị ihe na-eme because mmadụ na-eje ụka onwe sentiment ihe abụghị about sentiment ma not about sentiment ihe abụ about between life and death ị na-ana ana you are dying anyị decode go all the whole secret our ancestors debere onweghị ebe ọzọ because achọghị m ịkpọ ya afa ebe a biko mkpọ ha afa ndị ọcha ama ya so achọghị m ịkpọ ya afa ka ha ghara ịma na anyị ejete anyị amara na ihe anyị na-eme amara na ihe ha mara ha na ịmarago ihe ha aghara gaje na garị e nwere ihe mere ala Igbo nọmba 1 ịgbagha ya agbọghị datịn ị nwere ike ịnọ ebe aha. ị e nwere ihe ị ga-eme ikwuo ikwu ha na akọdans otu ahụ ga-esi wee mee ihe ọbụla esi ya mee ya ya ihe ọbụla ị gwara ya mee ya ome ya ịgotago mana ụnụ bụ ụmụ ndị be anyị ha ma nweghị ha a na-asa ahụ n'afọ n'afọ ha aghọtaghị ha na-akọ ọ na-achọ maka ekwentị na chukwu ọ na-eje n'igwe ọ na-eje ọkụ mmụọ rọbish ọkwa isi isi chukwu ya straik mmadụ det chukwu a straik ya det onye gburu onye ahụ ajụjụ ka jụrụ m na ajụjụ onwe ha onye sara m ya ichi na-ekpe ekpere si chukwu straik ije ọsụta ọdụ egensị iwu na-agụ sam ị na-agụ sam sam isi na sam ị na-agụ ị na-ejekwe n'ụlọ ụka enwere ihe apịrị apị ebe ahụ ma ịkpọrọ ya jizọs ma ịkpọrọ onye ọsọ gị kpọọ ya once you go to altar ọlta wa na ọlta ụlọ dị nwa ya ọlta mindiri jee buru dictionary na n'ihe bụ ọlta ndị nwa baịbụl spells language spells ibupụta spells spelling ọ majik ka ọ si na ọ bụkwa na ịkpọkwa isi anị n'ihe ọbụla apịrị apị ihe dị ụta mekwe gị nna nwanne nne anya onyitegodo ihu gị anya negodo anya ebe ị na wee na-ekwu datin just look at your face before ikwuo datin ị na-ekwu ị na-agụrụ onwe gị ọfọ ọnwụ ị onwe gị ọfọ ọnwụ ịpụtazie isi na mmadụ mere gị can you imagine a sị na enu nwere ntị nwa anya ana nwere ntị nwa anya ọnya ka eji asị na enu na ana ga-agbara m osiarị maka ha nwere ntị nwa anya mana ị ị marọ na ha ihe mere ị na-ahapụ spirit bụ na ọ na-agba too much speed iburu taya moto gị na if moto na-agba speed na afụ the wheel anya mba ị na-ahapụ the wheel oh that's why ị na-ahapụ the spirit anya pompam play because their speed too much ị gaghị afụ ya ọ condense ya ọwụrụ mmadụ otu a ọ ya bụdo mmadụ spirit condense spirit ahụ mata that is matter simple as that gogo mata in gogo ịfụ ya so mgbe anyị ji ekwu ọdịnala anyị amatago ihe ọ bụ na afrịka ọ bụ na ndị afrịka gbara ihe ndị ọdịnala mata nsogbu a na na afrịka ndị ọcha yọbazie ndị afrịka nri ndị ọcha ayọba ndị afrịka nri ọ bụrụ na ha ama ihe anyị ma mana ịmagona ọ ga-afịa ya ahụ ịmagona ime gị na ekwentị onye anyị iberibe imekọ ihe ha ya abịa na agbaba anyị mgbe okpuru mebisibe ihe nọmal nọmal ha ga-abịa gbawa anyị mgbe okpuru mebisie ya at the end of the day kedu onye na-eme onwe ya who is fooling who mmadụ ji onwe mmadụ narị ọ onwe ka o ji onye ji mmadụ naanị ji onwe ya onye ọcha fụ a wizard ọkpọrọ ya nye perfect training ọ bara onye ọbụla uru ọ bara onye ihu bara onye azụ nke ndị afrịka wee onye ọdụma ihe pụta onye ọbụla buso ya agha virus na kọmputa ihe virus na-eme na virus ihe na-eme virus na-eme na kọmputa bụ datin ọnya bụ datin enyere gị spells ahụ ka ị nwee nwike fight against the progress ka ị nwee nwike fight for any progress ọ bụla bịa na your land because of the virus nọ gị n'isi imebie ya without knowing because o gị n'aka o sigwe gị n'aka ị na-ewe because ị dịghị capable of reasoning and enwere ike n'ụwa ọzọ ị gbada atụ anụmanụ maka ọ mbọsị ị matara na anụmanụ bụ mmadụ mgbe ahụ ma na itotoko ito na ya ọ bụrụ na ị mabeghị na anụmanụ bụ mmadụ itoto itorubeghị so so never develop enough to understand anụmanụ bụ mmadụ na-anaghị eche uche ọ bụrụ na imezie reincarnate the spirit adịghị capable of in, in a human form or descend there to lower animal ọya bụ nkịta na obuso na ihe na-afụgasị na atụrụ na ewu ọwụ pesin na anaghị eche uche eche ote ebunyere ụlọ akwụkwọ na eburu na-akpagharị next life ịghọ anụ ndị mmadụ a na-eri eri ejiri gị achụ àjà ihe i mere onwe gị mana ị na-arịgharị ị na-arịgharị spirit na ọgwọntị ị naghị eme ọfụma spirit egbuo gị mega abandon because spirit achọghị ịba na lower level spirit nwere mission o nwere mission ọ bụrụ na ị complete that mission ogbu onye mere mmadụ ka nke ọwa and ị nwere ike ị na-enye nsogbu dị stressful na young age ọpịa gbuo oge ọpịarị gị ofu ihe move from here ọ chọghị ịma ịkọtago ọ bụrụ na ị nwere ike ịkpọrọ ya det mana nyanwa akpọghị ya det ọ na-eje onwe ebe ọ na-eje mmadụ bara taizi taizi anaghị agba ọsọ ọsị taizi kwụsị ebe a taizi akwụsị ọpụta na taizi chọọ taizi ọzọ move ọ ihe spirit na-eme mana for you all that because the body rubbish ọ baghị uru kedu ka chukwu ya esi atacha afọ nnọọ nke mmadụ because ọ mmadụ nwere highest knowledge chukwu nwere ọ mmadụ ịpụtazie ihe soro anụmanụ na-emegeri ka ndị lower level eh? oru eche ịrịpụta am a black man am black this am black am that am black am proud proud of what gịnị ka ị na-emepụta ọfụma chukwu kere ka ike god created you to create onye ka o ji ọkpọ gị star onwe ya ka a ga-esi ekecha ụwa without three things sun moon and and star ọya bụ trinity ọya bụ ite ọna ite igwe the bụ eh, the round bọọlụ m ji esi nri n'ime ya ebe ahụ ka a na-esi kwọtọkwọtọ ofe egusi na ofe ọgbọnọ nkwọtọ nkwọtọ n'ime ya ebe ahụ ka ọ na-eme n'ime ite ahụ ka ọ na-eme n'ime ite ọ na ndebe anyị asị mba na ọ bụ megheri emegheri kara anyị mma megheri bedụ nsogbu adịrọ nsogbu adịrọ nweghị onye bere ịkpọ mmadụ iyi mana e nwere languages ndị ọcha na-eyi ị na-eme otu a asị ọ bụ ihe aka ọ the definition of iberibe bụ stupid enweghị onye kpọrọ mmadụ iyi ọ bụ definition of onye na-eme iberibe ị nwere ike education condition to program for education for profession simple as abcd ọzọkwa gị nwee phd 500 is for profession olesi ma enwere mission ịmana olesi you are in a mission because as long as life air air oxygen still exist in this planet earth there will be life and as long as there will be life there will be spirit as long as there will be spirit as long as nino go here already there will be your offspring here so kedu condition ha ga-anọ ndị ọcha na-eburu buusu na ambulance ndị ojii na-achị ọchị ha ọ bụ buusu but ịma ha ọ bụ nkịta you don't know ifụrụ ha na-emebe ọfụma they are doing well only few ma ihe a na-akọ ha nwa kipụrụ that vibration then keep the vibration but your own no you generate as as as much as negative you nwere ike generate you go ahead cause hard man for you hard man o oh, negativity for you to be a hard man is negativity no to be a hard man oh, is elevate your knowledge to higher level physical is nothing enweghị physical enwe eh, ọ dị ka moto ọ bụrụ na ị start his moto ignition n'anya ya ọ gaghị anya onwe moto does not drive itself egwuregod remut as long as na remot ọ mmadụ ga abịakwa dị remut agaghị apịa onwe ya so ọ kaara anyị mma na anyị ji nọ nwayọ kuluo dan ịghọtago nọrọ nwayọ nọjụ arụ ka ihe unu chọrọ ndị onye ọbụla bụ onye nkịtị bụ onye nkịtị wait at time goes just maintain your level try ya to know ọ bụ ihe the spirit the soul chọrọ try to know the, the information will come ịghọtago you will receive it because chukwu nyere onye ọbụla onyinye mana mara na e nwere aka nwee okwu nwee isi everything nwere aka ọrịa na ọ na-arụ n'ụwa so brain dị different different inside computer enwere different different parts na computer ihe omiri iwu na enwere different different companies ga-provide one computer one computer ihe mee company rụrụ computer nwere ike arụcha 20 different different companies ndị a na-arụ plastik ndị a na-arụ chip ndị a na-arụ nka ndị a na-arụ memori ndị a at the end of the day the master ga-abịazi kọpụlụwa ya ọ kọmputa otu a ka dị bọdị dị ị na-eche nka na-eche nka na-eche nka anyị bezi kpụkọta dị ụbụrụ ọnụ ọghọ ihe ọzọ ọghọ ezigbo ihe mana ọ bụrụ na enweghị nke dị mma nsogbu adịghị bụrụ onye nkịtị mana at least you stay focus ụwa bụ ọlịlị ọkwa nwere ndị tiri egwu na anụ Igbo si anyị bịara bịa n'elu ụwa ụwa anyị nọ n'ebi ọgbọ nke anyị ee ibe anyị bịara n'ụwa ọkọwa ahịa nọ ụwa bụ onye lụrụ nke ya na ọhịa ka ị bịara ịzụrụ gịnị ka ị bịara ị bịara ahịa negharịcha anya na ịwụ ndị ọcha na-eme ha je na supamaketi ha je kpagharịa kpagharịcha na enweghị ya bịara mee mbanụ mụta ihe fesbuk ijegoro data mebisie data for nothing sake na-akụgheri mebisie data ọ bụrụ na enweghị fesbuk anyị ọ dị anyị na-achọ ka anyị ga-esi eme ka ị ka wapepụ ga-esi amara ihe how do they know because ị nwere ike echi na ịga n'Igbo land chọọ ka ime ihe a ndị na-eje ụka chekwa medara ịchụ àjà ha tụtụrụ oge tiwuo si na igbe agba ozu so ịgwe kọmpanị ị ga-enwerịrị ihe a na-akpọ consumer plan before you be a progressive society you must change the brain of the ndị na society ahụ because the brain anyị nwere now the brain na nwekwaghị ebe eji eje this brain is going nowhere enweghị ihe eji eme pump and play your brain is good for nothing ọsọ isi iri nri ka ọ dị mma orie nne ochie ka esi ara nwaanyị kutuo asa nụọ nwaanyị nke izi nụọ nke ịbụọ nụọ nke ịtọ ọgwụ na ọgwụgo nothing onwe ihe i maka esi arụ fon ịma ihe mekiri foonu ịma ihe mekiri kọmputa ịma ihe mekiri moto no ịma dị ordinary rainfall ka ihe na-eme mmiri ji ezo because as long as na na mmadụ ga-anwụ jee n'igwe that means you understand anything if you believe that somebody will die and go to heaven that means ịghọta ihe a na-akọ and the many people our people some of them believe that thing so if you believe so that means e nwere some ịghọta ihe a na-akọ kpọmpam play ọ bụghị an insult is some simple truth but because before you rụọ telephone ị ga-amanụ ị ga-ama fundamental energy vibration matter atom you know all those things ndị be anyị ọma ya mba mmadụ atụzinara onwe ya asị this is simple truth light is, uh, is as easy as abcd generate electricity is as easy as abcd train is ordinary metal sọsọ iron bụ train sọsọ iron ọgwụna train bụ iron from a to z with a little gadget the electronics ọgwụgwọ train a na-agba anyị enwebeghị dị ọkụ anyị enwe dị mmiri ọṅụṅụ ordinary water to drink anyị ka na-eme anyị nụcha nwaanyị ndị ọcha na-eme even ịnụ ọnwụ onye ọcha onye ga ego ibupụrụ njọ ahịa ịnụọ nwa onye ọcha mpa ya enyekwa oge ego na ibupụrie njọ ahịa nke anyị bụ a ga-asị gị weta efi gbara abụba weta ejiji gbara afọ ọnụ weta nka ị na-asị m na ihe abụ ihe abụ culture because we know our ancestors we know who they are we have the information because the ancestors are we and we are the ancestors all transition is a transition nna ebe onye si wee bịa ọ bụrụ na ife iche maka ọnwụ think about birth before you think about death think about birth all birth bụ the problem ọ bụghị the death all ọmụmụ bụ the problem because ihe ọbụla a mụrụ amụ ga-anwụ anwụ ebe ka ị na-eje ebe ka ị nọ before amụọ gị ebe ahụ ka ị ga go back to the source to God himself go back to God where he came from ọkwa isi na Chukwudi you believe in God so why did you fear death if you believe in God why did you fear death kwụba aka gị ọtọ then fear go away kwụba aka gị ọtọ fia ọ bụghị na iwu bụ na ị ga-adị 100% right no jos ihe ịma na ọ dị mma emene ya ihe mana ọ dịghị mma emene ya ọgwụ na ihe obi gị gwara gị na ihe adịghị mma that is ihe chukwu gwara gị na ọ dịghị mma because god is within you o kwurie na bible kwue na koran kwue na buddha kwue na hindu kwue na omenani kwue ya everywhere na ọ bụ onye aka kwụ ọtọ na ọ bụ ihe a chọrọ n'ụwa ọ ya bụ harmony to be in harmony with nature ịmara ihe na-adịghị mma emene ọgwụgo so onweghị ihe na-atụrụ egwu ọnwụ ọnwụ ya egbu gị ma ịtụrụ egwu ma ịtụ egwu you must die you must die ịnwụhụ na nwata ịnwụọ n'okenye ị ga-anwụ anwụ so ma ị tụrụ ụjọ ma ịtụ ụjọ ma ibere akwa ma ibe ha akwa o you must die ọ ka esi eme ya n'ụwa ka esi eme ya n'eluigwe ndị abịa were ọjị anyị were pam wine anyị mmanya mmanya tombo anyị ee eh, mkpikiti mmanya iti jee wetara anyị red wine ndị british ndị roma ya na-akpọ ya red red wine stay close to me aṅụcha na-egbu ana etigeri wetara anyị were zie ka ejizi agọzi ọfọ n'ụlọ ụka kedu mgbe si ndị a gọbara ọfọ nwere ihe ahụ nwoke a na-ekwu ebe ahụ nwere ihe ọ dị ka nwere nwere ike ime ọkwa the best church ndị ọcha nwere ọkwa bụ katọlik the best among equals i respect i salute maka ya bụ ha anụghị ọbụghị achụpụ agadi mana nke m dịrị m afa ndị igbo nke m dere m mgbe ndebe anyị mgbe ọdịnanị ọdịnanị na-abịa mgbe ọdịnanị bido ọrụ n'Igbo land unu ga-afụ the changes ụmụ ihe unu na-akpọ kọlchọ onwe ihe ọ bụ that is nonsense ya ala adịghị mma uru ndị nze ọwụ uru ndị nze some people are benefiting from it ọ bụ benefit onweghị ọ bụ culture ajọsụrụ mee ya attach unu because you mahụ na about your past na you don't know that's why ji were afụ that na as your culture eh? sọ ndị na-egbu ọkụkọ n'iro bikos na nna ha kụziere ha ka esi eme ọ mụrụ ya amụ ọ bụrụ na ị mụghị amụ ịma na o nwere ihe a na-ewepụ n'anụ bife eribe ya e enwe ihe a na-ewepụ n'anụ bife eribe ya ebe a na-eme ihe bụ ebe anyị gbara ịnọ mmadụ ga-apụta n'ụzọ dobe ihe ọ bụrụ na anị agbaghị ịnọ kedu ihe a na-eme ebe a eke orie afọ nkwọ a na-achụ àjà ebe ụzọ na-agbaghị ịnọ gwanụ m biko ka ihe mere ka ị chọrọ ime achieve every every vibration electrical magnetic eh, energy o nwere taget kedu ihe wee taget. anyị ma ka esi eme ihe a niile we know how to do them anyị ma ka esi eme ya so kedu ihe wee taget. kedu ihe ikwuru bifo i were ndụ ahụ ndụ ahụ i were kedu ihe kedu ihe ikwuru bifo iwepụ ndụ ahụ ọ ndụ ka iwepụrụ mana ị marọ oruzie echi ịma ha na everything nwere vengeance don't you know because n'iche na-ewu na onweghị vengeance o nwere vengeance my brother everything living thing nwere vengeance so ị kwesịrị ịma ka esi egbu ebifi egbuo ya aka na-egwu ọkọ sọnde amapụ isi chakachakachakachakata na anyị ga-egbu ewu taa anyị ga-egbu ewu taa chakachakachakachaka ka ka oke ya amị ka ebutu e ya mụ na aga na ọ na-anyụ n'anya anya at least ana m maintain ana m atry my best to maintain ịfụ na ọka ha ara m njọ ọ dịghị ọrụ m njọ at least ana m amụta na-agụ akwụkwọ na-achọ ka m mụta mana ị ga-ede e, ebe ahụ ebe ahụ e nyere otubo gị ọ ya bụ the fundamentals and ebe ahụ bụ nọmba 1 n'ụwa ya plus 1 nowhere S onye ọcha ọbụla ma ya ọ bụ land bụ the land of the rising sun ebe ndị Egypt na-eme akpa ekpere na anya ọ ebe ahụ a na-akpọ isi ala ebe ahụ ka isi ala bidoro ebe a na-akpọ isi ala bụ na ndị Igbo ka o bidoro ọ bụghị ihe a na-eme taa a na-eji egbusisi ụmụ mmadụ ikpere ala ndị ọcha na-ekwe na katọlik a na-eme angelus ma mgbe a na-eme emam nke a na-akpọ ya nke a na-eme na mgbede benedishọn ka ọgịnị ọ na-asị isi ala ikpere ala ikpere ala ikpere ala ọ ikpere ka a na-egwu n'ala ọ bụghị ikpere ala ikpere ala ikpere ala aje were wepụzie nwaanyị kọ nwa were moon and star moon and star still mean the same thing mother and child ndị katọlik bụrụ nke sọnụ na-agba ọkwa anyanwụ eke eke eke kere ụwa eke ha ewere so blessed sacrament eburu na-agba ndị be anyị eburu na-agbagharị nke ọ bụla ebutere nye ha virus iwere ha na ios which is the apple ti na windo nwanne ọ gaghị arụ ọrụ ihe itiri wu negativity opposite igwe nsogbu nwee ụgba ụgba adịgo ọ dịgoro anyị na ife ka anyị na-aghegherisi agheri jebe ejebe adịghị mma ị ga-afụ e, onye si ya bụ politishan na ala igbo okooko ọsị ya bụ lọya okooko onye nkịtị lọya okooko onye nkịtị enweghị anyị dị mma nothing ordinary institution ordinary igbo institution we cannot create a na-ekwu okwu politics ordinary society ordinary society protect your society protection protect your mother your father your child you cannot you cannot and you want to be in harmony with nature you want to progress ị chọrọ progress you cannot protect ordinary society ordinary society that gave birth to you your land you gaghị protect m but you want to go to heaven and live forever with uh, imaginary sky god you don't understand agbara eje america eruo die arụ ụlọ n'ime ọhịa si ọbụ Igbo land igbo villages echie echichi ebe ahụ people's club nka nke eme nka na amerịka ebe arụrụ arụ ebe arụziri arụzi vileji enwere ike 20 years ọ nabeghị ụmụaka na-achị ya ọchị na amerịka look at papa the same thing england the europe ihe anyị ji wee kpọọ ya ọdịnala bụ na onye ọbụla onye ọbụla mmụọ aha nọ n'ime ya n'ụha na ọdịnala ọ ma na ndị abụghị ndị akụkọ na ama ihe a na-akọ maka ọdịnala ọdịnala nwere ihe o nwere ike na amarọ agwara m na filọsọfị ụnụ filọsọfị ụmụnụ na afụ ya asị ndị plato sokrat na na no filọsọfị were okwu ụtọ nke na-aba n'isi kwa ndị hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi ma ọ bụ n'emume valentine o ma ọ bụ n'ekeresimesi ụbọchị ndị nne ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ị hụrụ n'anya na ịhụka ya n'anya site na ịsụrụ ya asụsụ nke ịhụnanya ee ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke eji asụsụ igbo tee ya na aha ụtọ igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke ee e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga-adịghị obi mma mana ikpe onye bụ onye oge mma n'obi anyị mana ọ bụghị onye ọbụla nwere iru ụtọ anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike isite na www.olaobi.com gwa onye ọ n'anya na ohuka ya ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.ọlaobi.com taa ka ị onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi.com bụ Inakakọs Inakakọs. the vibration the electromagnetic energy ọya bụ the asụsụ the metaphor the perceptions ọya bụ asụsụ a na-asụ asụ so akpọ ha anị onye ọbụla onye ọbụla ma ihe a na-akọnụ ha anị ya ọbata ọ bụghị onye ọbụla ka anyị ga-akpọrọ ọ bụghị onye anyị kpọrọ asị mana ọ bụghị na onye ọbụla ga-eme ya mba o nwere ndị ga-abụ kwa ndị Igbo si na enwere ndị ga-eso eso nwee ndị ga na-eso mmadụ n'azụ nwee ndị ga-ebu ụzọ ọkwa ihe e kwuru ọkwa ihe m chọrọ ka anyị ụnụ dị mma so wadị ga-adị mma as long as naanị na onye nwaba afọ ya anị ọdịnanị ọdịnanị gave birth to omenanị ọ bụrụ na ị mara ọmara so ọdịnanị filosọfi anyị ga-ewepụ ụmụ ụdọs nọnsensị ya ịchụ àjà na iro no ime ha anya iwu ejide gị ọ ga-awụ nsọ anị ime ha anya ọ nsọ anị ịchọ ịnụ nwaanyị normally o nweghịzi ihe ọzọ e nidiri from you na-abụghị ọjị na mkpụrụ ego one ma one ọ ya ego ego ahụ akwụkwara ọ na-eresi gị eresi o ọkwa na ị ga-ayọ ya biko ị ga-anyekwa onye nwe nwa biko ka ọ bụrụ na gift ka ị nyere ya ọkwa nke ile nwa gị na-ele nwa gị ele ịmakwa ihe na-azị ile mmadụ ị na-ele nwa gị n'ohu lesie nwoke evrido na-etinye ọmacha ya abụ o tibe ya ihe isi ịkpọrọ nwa gị nwoke maka ego because of money ịhụ na this man dị 100 years i were nwa gị kpọnye ya maka ego o nwere ego o bụ m nnukwu moto bịa isi m na ihe ga-agara gị ọfụma ịfụ na ya emerụghị ala anya emerụgo ala nwa gị ga-apụ nnọọ buru ego ebe ebe niile o si bịa bịa bịabeghị ịjụ ọdịdị ya nnọọ ka njikwa nwa m ego nke a bukwere na ibu o agha ka gụzie na ọ sịara gị asị ya sịara gị asị nnọọ at least wụrụ Pontius Pilate na imecha je kwụọ aka gị kwụpụ njọ na ihe ọ bụla onye metara were isi eburu mba ọnwa m imeela ọkwa Ifeanyị arụọla na mpa ha ụlọ Okeke arụọ achịkwa m hapụsịrị m mbanụ nwa m ji eme ọnụ bịa bịa bịa ah, na moto nke a nke a nke m wee bunye m nke wee mekwa chineke ebe o si weta n'okwu ndị akpọwa mmadụ n'igwe akpịrị agụgo m ji aza igwe anaghị m azazi onye akpọzikwara nkịta biko m zuo ike onye akpọzina m so ihe a na-akọwa ihe ọdịnala bịara ime bụ mkpochapụ ọ bịara ikpochapụ ihe ọjọọ anyị bịara nzacha anyị enweghị ike ime anything import mbọsị ọbụla anyị mebere impọtụ ndị ọdịnala mebere impọtụ onye mbọsị ọbụla m kwuru okwu unu egezine m ntị unu egezine m ntị na anị anyị bụ anị Igbo anị ahụ anyị ga-agwa ụnụ na ihe dị ebe a mmanụ aṅụ anyị ndị dị crude oil ha jide onwe ha ji eme anyị chọọ anyị egoro egoro wee rụọ ha chọrọ ịrụ anyị egoro ndị nwere na anyị egoro heresi anyị anyị goro mana ihe anyị chọrọ bụ ka ụnụ mụọ ụmụazị ka ụmụazị ụnụ baa uru maka ọ baara ụnụ ọ baara anyị ọ baara ụnụ ọ baara anyị anyị niile bụ ofu ihe anyị ma ebe anyị si pụta ụwa mara ndị nna nna anyị mara ebe anyị na-eje mana ọ bụghị onye ọbụla ga-ama ihe chukwu ekego ụwa ka ihe ọ ga-abụ ịmara akara aka gị ịnọdụ ọfụma ị n'idighi ịkpata ego ego bụ ego is an emotion is a sentiment ọ bụghị onweghị ihe eji eme onwe ihe eji eme ị nwere ike iri nri afọ gị bụ nri ka o nidiri your stomach need only food ọ bụrụ na ịkpataghị ego gị ga-erinwu nri n'afọ so ebe afọ gị bụ nri ka onidiri onidiri too much money but because of nwere ego ị chọrọ ịdị pride you want to be pride that's why you need the money because yes apart from pride nwere ihe need ego for no unless be nwere action ị nwere ambition like us na otu anyị nwere ambition anyị chọrọ ego anyị ga-eji wee mee ihe anyị achọba dị ego yes mana ọ bụrụ na ọ bụghị ị bụ onye nkịtị ihe niile wee iri nri ọ ka mma na mmadụ bụ onye nkịtị sef bikos nke a nọ na ọ na-awa m isi ọ na-awa m ezigbote isi everide ana m eche mmadụ enweghị ike ịlahụzi ezigbo ụra mgbe onye abalị na-agwụ ụra manya aka na amụ sef nwere ike nwaanyị ịtọ ka iji ma ị bụọ iri onye nke iri onye nke ị kara eche nke ịtọ mana anyị nwa na onwe anyị mba nwere ike everide achọ echiche ka ha ga-eme how do we do this thing how do we do that a na-eche sọ m ga-anọkwa be ha chere mmadụ bịara ebe igwu anyị abịaghị ebe igwu egwu nwanne ịmakwa ihe ba ọ bụrụ na ịma enchent igbo bifo ndị ọjọọ abịa mebisie ya ibiri ihere ị nwere ike kọmiti go suicide since ọ bụrụ na ịma your ancestors by now ị nwere ike kọmiti go suicide ị ga-asị what happened kedu ihe mere kedu ihe nna nna anyị ha fọkụrụ up they fucked big time fourth generation ka ọ bụ ọ bụghị ọlọ fourth generation only four they fucked big time ndị a China China agwọ ọha ịba eje Japan agwọ ọha ịba abịaba anya ewere mmanya ọkụ nye anya aṅụ mmanya nonsens jewara kọrọ akụkọ rọbishi na ebe anyị nọ taa mana ọ ka mma ọ ka mma otu ahụ maka ọ bụrụ na ọ bụghị ya anya ha amụta ihe agbụsị gboo otele ọ mụrụ akọ agbụsị gboo otele ọ mụrụ akọ otu o mere anyị na ọ gaghị emezi anyị ọzọ ọ gaghị emezi anyị ọzọ o mere anyị bụ na omega ọ gaghị emezi anyị ọzọ chọọ ka jiri uru unu gwuo eze ụlọ ọnụ hapụ hapụnụ ejighị ebukaba ibe anyị nso okwu amamihe enwere nke ị nwere wepụta onye ọ ọbụla akwanyere gị ugwu mana ịgbara aka na-achụ ihe na-ata arụ nwanne okoko ka ịbụ ịgbara aka na-achụ ihe na-ata arụ okoko ka ịbụ onye ọ ọbụla mara igbo okoko hapụ okwu okwu abụrụ nri okwu abụrụ nri so ihe nwanne ihe ọbụla a ga-eme eme ihe a na-ezi ozi ọma na ihe a na-ezi ebe ahụ ozi ọma mgbe ọrụ ga-ebido sef ọsọ ọlesị ma ọsọ ndị nọ n'ime ọdịnala ga-ama na ọrụ ebidogo enwere ike ịnọkọtazi na ịnọkọta na afụziche njin nabịa vileji na-asị ka ihe na-emezikwa n'ebe a amazikwa na vileji a enwere ike nọ ị batazie vileji ụlọ isi hei anazikwa m ana Legọs igwu izie ịghọtago ihe a bụ n'ụwa ka anọ ị gaghị agwa agwa onye gịnị a na-agba bọọlụ ka esi enye gị gol ịbịa onye gị gol o merie ego buru kọpụ na anaghị ekwu otu ahụ ekwu ọmụ nke nwere ike onwe ndị na-njeche nọ ya wụla ndụ nke ahụ abụghị ndụ enwee ebe ị na-eje nwanne ijebe ebe ị na-eje iru ebe ị na-eje imecha ihe ị na-eme naba onwe nobody cares ụwa bụ afịa so onye ọbụla sị na mmadụ na-eme ya ọma ha ihe ọ na-akụ ọgwụ na-eme ihe ọbụla any error in this life nwere repercussion o nwere consequence o nwere consequence e nwere ọtụtụ ihe anyị ma mana agaghị m ekwu ya nọ n'iro maka ọ dịghị mma mmadụ ije na juchie nsi ụzọ ebe o si aga ọ dịghị mma ọ dịghị mma mmadụ ibe na-akọta onwe ya n'ebe ndị ọzọ nọ so o nwere ihe anyị ga-agaghị ekwu ebe a mana hapụnụ ụbọchị gadịba ọ ka mma na anyị kwetere na ya adago iberibe anyị dara iberibe iberibe ga-eme anyị mara ihe ịghọtago iberibe anyị dara na o mere anyị maka ọ bụ na ọ bụghị iberibe anyị dara anyị kaghara ịma ihe anyị ma ọ bụ na a mụrụ anyị anyị na-eri ka ndị white anyị akaghara ịma ihe anyị ma tata mana a mụrụ anya afụ na anyị dara iberibe anyị chọwazie kedu ka ndị asị wee nọdụ ọfụma ya anọghị ọfụma no ka anyị ga-amara ihe mere ebe ahụ onye mere anyị ji wee pụta marakwana ihe anyị amarago ya anyị amarago ya mana anyị na-achọzi ka ndị be anyị mara the normal one level one minimum bụ ihe a na-ekwu hapụ na ihe ahụ akpọrọ kọlchọ taa n'ala Igbo onye so kwụsị ya ihe na-ekwu bụ were na iru ngụ eze ụlọ ọnụ ọ bụghị ezigbo maka nwoke ma ndị chọọchị amamihe akpọrọ ya ndị otu mmerio ma ndị grunonụ ma ndị mitin onye ọbụla mmadụ nwụrụ be ya iru ebe ahụ were ire gị wee si onye ya weta anụ weta mọt weta snapstat a na-ejide gị ị na-aga n'ihu ịnọ na vileji na-ezuzugharị ịfụhụ ya ịma na ọdatịn ị na-eme mere gị naghị aga n'ihu ị naghị afụ ya ikpuru isi ntị ochiri gị ịma ha na ọdatịn mere gị ji wena kọndishọn ịnọ imerụọla ala alaka mmadụ nwụrụ ịmakwa ihe nwụrụ mmadụ nwụrụ ịmakwa ihe ọ bụ isi ya wetara gị ọrụ anụ wetara gị ụkwụ ewu wetara gị nka wetara gị nka ihe ata ata mmadụ ga-anụ nwaanyị mpa mmadụ wee sị mm, mm, nụnya ya weta nyara ihe niile ọ nwere maka oge iji ya kpọọ ihe nwa ya ọrụchazie nwaanyị echi ọ daa ijezie nwa gị bịagị gị be iri nri ịjụọ ya ka ihe ọbara ime ọsị gị mpịa bara iri nri ịjụọ ya ma nwoke ahụ enye nwunye nri ka eke ọ ga-esi enye nwunye nri ebe ọ bụ nna kọrọ ego ihe na ọ nwere kpọọ ya nwa gị ị ikene ya ekene ị kwesịrị ikene nwoke kpọrọ nwa gị ekene nyekwu onwe nke iji nye ọ kpọpụrụ gị nje ahịa isi arị ka ihe niile ọ nwere bute ọnya ji anyị arụ ka ọ bụ arụ anyị na-eme arụ iwe afụ na ihe abụ anị gị ịmakwa ihe bụ anị ije zụrụ anị mmadụ maka ịfụ di ya nwụọna maka na di ya nwụọna anaghị akpa ekuchi mmadụ na Igbo hapụ ihe ahụ ihe abụ arụrụ ana arụrụ ana ka ọ bụ ọ sị na a na-ekuchi mmadụ mmadụ nwụọ ekuchie nwunye ị na ayị bụ dịman enwere ike sị bụrụ gị gburu ya enwere ike ọ bụrụ gị gburu dịman ị na ayị nwunye nwunye nwanne gị nwoke ịma na-arụ n'ala Igbo ịma ha na-arụ ka ọ bụ ije bụrụ nwunye nwanne gị nwoke he n'ala Igbo n'ala Igbo enwe ọnwa ekuchie nwunye ehe ehe ekuchie m ya nwunye nwanne m nwoke ọnụ nwoke o ruoro ịna gị gburu nwoke a na ka ị bụrụ nwunye ọ bụ ya onye nwa ọ gị gburu ya ka i buru kuchie ribe onye nwa nọmal ọ bụrụ na ọ bụghị ya kedu ihe na-achọ na otele nwunye nwanne gị nwoke kedu ihe na-achọ na otele nwunye nwanne gị nwoke ọ bụ na ọ bụghị gị gburu ya nna nna anyị ka debere anyị ihe ndị ọjọọ ndị ọjọọ nọkwa mgbe mbụ ha nọ ndị ndị isi mba ofesi abịa ndị ọjọọ were nwanne ha soro ndị ọcha ọnya bụ ihe anyị na-ata ụfụ ata onye gburu onye aka ya dị ọcha anakwa ha afụ ihe ọma o onye gburu onye aka ya dị ọcha ma afọzikwa na ana igbo ana dị nsọ ana nsọ ọ bụghị Holland bụ ana nsọ ana igbo bụ ana nsọ onye gburu onye aka ya dị ọcha na ana igbo anaghị afụ ihe ọma olesi m ojekwe je venerate the god of ani olesi ma oje kwụọ aka ka Pontius Pilate kwụọ aka ihe ọma agaba ịkpata ego abụghị ihe ọma ịkpata ego ị nwere ike inwe the money but you have sorrow i nwee money no peace of mind nwere ike ịfụ ya ka ọ na-aga obukpọsị ya butọsị ya ichere mmadụ na-aga mmanụ okpokoro okpokoro na-aga okpokoro okpokoro maka na sị na miro ihu max ihu max mask mask ọ mmọnwụ ihu mmọnwụ iwe ha na-eme apụtara Facebook asị sefi sefi sefi pịụ sefi pịụ o nwere ike ọ na-ebe akwa sinsimonio owepụta sefti sefi tii ọ dịka otu ahụ ka hapiness si egbu ya ka mmanya asị asị onye a bụ onye onye onye ụbịam bugoro egbu ọ fesbuk ọsị ọsefi sefi hmm, hmm. obiaṅụrị akpagbuo ya ọbịa ka obiaṅụrị si wepụta ụwa onye ka onye wuru ka a gbara hapụ akụkọ hapụ akụkọ hapụ okwu okwu abụrọ nri so ndị Igbo a sị m ụnụ nwere aṅụrị. onye ọbụla ma ihe ọdịnala ya pụtara eziokwu ọ na igbo onye igbo ọ bụ na ọmụnwa in obi aṅụrị egbugo m ihe mere obi aṅụrị nke m ji wee nwee limit bụ na achọrọ m ka ihe a na-ekwu ka emezuo ya emezuo onye mere o ji eche m uche ka e nwee ike imezuye mana anyị a na-akpakọtago onwe anyị ọnụ na-atụ alụ ka a ga-esi wee mee mana nwa nwa na onwe ụnụ unu kwesịrị na-enwe obi aṅụrị maka onye asị ya na nwatakịrị asị ya na na fada krismas na-abịa iwetara ya ihe oriri onye na every dọrọ ajụ mmanya mma kemgbe ọsị fada krismas na-abịa mma kemgbe ọsị krismas yes ọhịa kwesịrị na-eme na kemgbe ọdịnala ga-ebido ebido ka a kwụsị nọnsensị a na-eme na be anyị onye dibịa ma arụ ọrụ emepere ya ụlọ ọgwụ were efere kụwara akụwa tụfuo were akwa mere ndọka ghafuo oyiri ezigbo akwa akwa ndị igbo oyiri ezigbo akwa ndị igbo ndị eji akwa eji mara ndị igbo ndị ọdịnala ndị ememe ndị mmemme ndị echichi ọkwa ha nke ndị chifu mana onye dibia bụ onye onye onye onye dibia bụ ezigbo ezigbo mgbọrọgwụ ezigbo ote mgbọrọgwụ ka ọ bụ ụkwa dibia nke na-eji mmadụ agwọ ọgwụ eji e, eji eme avenji no ezigbo dibia na-akpata mgbọrọgwụ emepere ya ọgwụ na-agwọ ndị mmadụ ọdịnala kwadobe onwe ya ọfụma ka anyị chọrọ onye ọya ebe ọ bụla isi bịa n'ala Igbo ojizi ebe igwe ọya mara ha ebe ọ bụla ị nọ n'ụwa asị na enwe ihe na-eme gị jee ala Igbo ije ebe ahụ nachi ya azụ anyị nwee one single airport mara mma n'ala Igbo Air France e utu ebe ahụ hapụkwa story Air France we go there ọka ma ọ daa Lagos osi Lagos fedie jebe na jebe ebe ahụ airport dị mma onweghị ihe ọma na mma ihe ọma anya gbara akwụkwọ ihe ọma na anya gbara ị gaghị asị na agaghị eme nwunye jee na Meduguri enwere e ụzọ tụrụ tụrụ ruo na Sambisa forest to Sambisa forest there is road igwe Hausa niile nwere international airport so who is pulling who onye bụ onye iberibe ebe a mpakwe ruru e-, airport owere mpakwe ruru airport owere wute ego ya ndị anara ego ha tie ụmụ ha na best school in America the worst thing bụ na nwa ya gụcha akwụkwọ na ọdịdị ọ naghị abata dị ọ dị ihe gọvanọ zụrụ nwa ha n'ala bekee nwere nke batara enwere nke batara mee innovation n'ala Igbo enwere nosingo wan kem so ọ gba ọlụzu ka ị gbara iji kpara ndị ọcha ego isendịrị nwa ga spend ego n'ụlọ spend ego akwụkwọ mechaa ihe niile rụbara ndị amerịka ọrụ who is who who is for food de onye bụ onye iberibe a na-agụ na ndebe anya nke fakọlti ha enwe ha ọ dịghị aka akpọrọ ha iyi akọ na uche na enwere ike na next ha ha ha reincarnate ya to nkịta bụ ewu a na-egbu ha na-eri ihe a mere onwe ha aka onye wetara ndị igbo ọ dị adị ihe niile dị n'ala igbo aka onye wetara mkpụrụ onye kụrụ ka ọ ga-aghọ mkpụrụ onye kụrụ ka ọ mkpụrụ ọ ị kụrụ n'ụwa nwanne ka ị ga-aghọ nwụha onweghị ụwa abụọ ekee n'ụwa ka ihe ọ ga-abụ ma ị chọrọ ma ị chọọ ma mmadụ niile nwụcha today the life goes on life goes on onweghị ihe chukwu enidịghị gị kama ibin ọ bụrụ na ndị mmadụ na-eme ihe o wepụ mmadụ sef mezie adịmala ka adịmala mara ihe karịa anyị ọkwa chukwu na-eme ọ chukwu na-eke ọ chukwu na-eke nwe ọbụghị gapụ ya na-akọ ndị a na-ejisivu mmadụ ọnọgị ichi human being nwere that god in you imesie up chukwu apụọ from you then you die mkpụrụ ahụ anọdị chukwu e apụọ from and ọpụ ha anaghị spirit pụ ha anaghị ụdị ọwa ọnwa ha ka a na-akpọ ya is dead alabe ndị ọcha si ọbụ bụ dead anyị si ya ọ bụ ọnwụ ọnwụọ na onye anwụgo so ọ ka mma na ọ ka mma kịta achika dị ka anyị ji nnọọ nwa ya kwanyere onwe anyị ugwu kpọkọtaba na onwe anyị ọnụ ndị anọ vileji ndị nọ vileji ụkọtaba na onwe ụnụ ọnụ mebe na ihe ọdịnala unu emezina nke ọjọọ the write up na-abịa the paper is coming out paper pụtazie enye ụnụ ya unu emeghị implement hapụ ndị akụkọ ije ebe Lagos respect ụlọ ndị Yoruba ije ugwu awụsa kwanyere ndị ụlọ ndị Yoruba ugwu oruzie na nke ndị ọdịnala si maka na ndị ọdịnala dere ị gaghị ya ugwu ọ isi eme amamihe bụ ihe a eh? ọ bụ amamihe bụ ihe a ije ala bekee ịkwanye ugwu ndị ala bekee niile oruzie na nke ndị nna gị nke anị nna gị si a ga-abara gị uru isi anọ mgbe edere ya naijiria nkwe lọ ịnọ mgbe edere ya ịnọ mgbe edere nke naijiria ị na-eso mmọnwụ ị na-eti ịnọ mgbe edere ya ji na-eri ịnọ mgbe edere ya omenala ị na-eme ịma mgbe edere ya ala adịghị mma uru ndị nze kwụsị na ime ihe ọjọọ ka ihe ọjọọ ha ụnụ ịkwụsị ha n'ime ihe ọjọọ ịfụ ihe ọma sayensị and teknọlọji wee wizard ka ọ bụ na wizard na naijiria ọwụ nche egbuo ya ịrụọ plan na naijiria egbuo gị bikos a ga-asị iwe ama otu na atagbuo egbuo gị ozugbo ozugbo eh, mana ọ bụrụ ala bekee <laughs> ịrụọ plan <laughs> onwe ezu e ga afụ gị anya kpọrọ gị jọ ndagrand nsi ya ya ewechara winji and wizard ọhịa ha bụ ebe a nke anyị bụ na ọgbanje achị ọgbanje hei ajara sabat apịabaghị pijin n'isi pịawata pịawata pịawata si agbaba egwu brọda gba menala mee ma otu ọ sọrọ gị brọda si a na-agụ egwu ọta ka esi eje eluigwe nwa a na-agụpụ egwu anya a na-agba egwu n'eluigwe nye gara ụna na-agba egwu n'eluigwe ebiri ị eje ụlọ ụka e nwere ndị m fụrụ na fesbuk gbakọtara egwu gbakọta egwu nna achịgidere m ọchị si na oche daa ebe nna achị ọchị nzi ihe nke ụka gịnị ka a na-aka ndị gaanyị gbakọtara egwu ọ na-agbazi ụmụ ụdị ọ na-agba staịl ama nkọ maka ejasịrị m ihe ahụ o tinye tinye tinye ha ntinye ha ihe nke ụka bikọnụ gịnị ka a na-aka ihe a eji eje e n'igwe nwa Chukwuo nwere piano Chukwuo nwere instrument a ga-eji agba egwu a maka onye arụ ebe ọ ụdị egwu ochigata azụ onye arụ ebe ahụ ọfụghị ụdị egwu a o jiwe anachighị azụ si chukwu mba ebe a dị bọrin yes ebe a dị bọrin anaghị agba egwu ebe ahụ ọ na wilderness ka ọ bụ that is wilderness that's why e ji wee wụrụ mmadụ mma nke ndụ the beauty of life the beauty of life mma nke ndụ that's what we are. mana anyị weziri spells anyị were the opposite of life iburu Bible n'aka isi na Deuteronomy 28 you you are evoking a negative emotion at the same time using spells causing yourself still practice the same thing ị na-ekwu na the Bible nọkwa n'ihu ị nọ n'ihu altar na command with spells oruo echi isi na ịmaghị ihe na-eme gị hey common sense egbukwenụ ndị ojii o hey chukwu gbaghara ụnụ chukwu gbaghara ụnụ ibu akwụkwọ n'aka na-agụ n'ọlta ọchị n'ime akwụkwọ a if you bow down for to a graven image this thing will happen to you and you say ngwọ na-ekwu ya n'ihu ọlta n'ihu ya apịrị apị brain ga-agwa ha gị okwu because your sense is overclouded by emotion once you believe a reality within a rubric of a philosophy you just within a confined instrument confine philosophy simple as abcd somebody's perception of god or ihe na worship ọ bụghị god you worship because god is a language of somebody all language ka ọ bụ onweghị o nwere ime with with with infinite energy or the or whatever you or whatever you can call it or chukwu god has nothing to do with chukwu god is language of a british so british according to their own perceptions of invisible energy or whatever you say then give it definition and give it that name because of good once you do good you get close to that energy of harmony then if you remove one o from that good onye gị god this is simple definition so ha copied the concept from egypt which is the anubis the god of afterworld ha combine ya together Com the physical world bụrụ doing good the, the, the invisible world bụrụ bụrụ bụrụ bụrụ bụrụ god anubis they use the story of Anubis of the afterlife use the story of life itself man when you do good you see the kingdom of Anubis then combine the two that is good and God simple as abcd common sense is not common but ndị be anyị ịgwa ha something ọ dịghị no we came to rescue anyị bịara to deliver we came to deliver you from this dark, no from this subconscious mind black mean abalị abalị bụ uchichi uchichi ndị ọcha kpọrọ ya black ha mere associate with your color because of simple thing ọ bụghị because of ị na-eji oji they associate because ọ bụ ịgba ọtọọchị ọkụ enwuo anwụcha ọkụ enwuo so ha na mega associate with the subconscious mind ọ bụghị na ịma ha ihe no because you don't reason ọ ihe a na-akọwa you don't reason ọ ihe a na-ekwu there nothing more nothing less because everything is in black and white in your face but you cannot question that is common sense your brother gwa gị gịnị e okwu. because of what you, you, I have right to believe I have right to this I have yes onye sị na enweghị right but you have right to ignorance as well you have right to your own ignorance but you have to bear the consequence don't ask God for anything because God gave you all God gave you all don't ever ask God don open your mouth emepekwara ọnụ gị ya ọchukwu anything because god gave you everything you rejected god rejected everything igbuo the whole living god start looking for sky god imaginary god oh, you kill the whole living god look for imaginary sky god common sense common sense agwa ndị be anyị ọ dị ha ka imegbuo ne hei o ji gịnị kwuo pụta ebe ahụ pụta ebe ahụ ndị ọgwụ ego ndị ọkọtụ pụta pụta ihe a na-ekwu ebe olukuru ka ihe ihe ekwentị na-ekwu ihe a this word a sị na okwu mmadụ ji wee bụrụ ọnụ mmụọ ihe a na-ekwu ebe a onwe na-ekwu ihe a na be ndị mmụọ o nwere ihe devil is devaluation of human life that is definition of devil the evil once you are evil you devaluate the human's life that is the evil satan mean the opposition somebody who oppose so once you oppose the bible you become satan go and read the bible once you open the bible whether you oppose it in the right direction whether you kwe once you oppose that philosophy you are satan onweghị o nwere ime with njọ no that's why is called satanism satanic because they oppose the fake ọ the bible the problem all the interpretation the interpretation we oppose the interpretation not the bible because we I may understand the bible for nta akara for ụmụazị for spiritual growth to develop the mind so that nwa kritozie onwezie spiritual conscious mara ihe bụ spirituality mara ihe bụ metaphysics mara ihe bụ physical mara quantum physics mara everything all for development of the conscious mind okenye eburie je na-akọgiri oje na ọkwụrụ n'ihu n'ihu ọta na-ekwu nonsense ịjụọ ya sị gị onwe right to worship yes you have the right muslim also have right ndị na-eti isen right ị na-egbu everybody yes if you have the right they have right as well mapụ onye ọbụla isi a na-egwe bu everybody bupụ the whole village isi o nwere right yes ị nwere right of stupidity nye nwere right of killing everything from your own concept everything came from your ancestors They stole from your ancestors je war ya white wash ya brought it back to you and tell you nonsense and you take it develop your mind and send your soul ascend your soul don devaluate your precious life don devaluate your precious giving life ị nwere everything you have everything in your house nna gị si na everything nọ n'ụlọ nna m ihe niile dịbe nna m you said nna gị kwurie god said even ndị bible kwurie once you say jesus everything is same you na-ekwu abụghị about jesus of the bible no within the Christ the consciousness because is their language ihe o mean na their language with the anointed one the anointed one nobody in particular the anointed one what ihe o mean by that who is the anointed one when you wake and suppress the ego the wrong emotion the negative emotion the spirit rise and that will only happen in silence when you keep your thought away from your thinking from your mind the energy we vibrate we generate ọ na-eme ị na-eme ịmasta ha anya then you have a creative mind automatically you create a creative mind but if negative emotion suppress the positive emotion which is the Holy Spirit the God or the God will go in concealment automatically once mmadụ mara ha na ihe ọjọọ seven years nwatakịrị ya mara ihe ọjọọ the Holy Spirit will go in concealment that's why ji gwagwo na Jesus Christ 8 years he disappear 12 years ọ pụta mee miracle 33 years ọnwụọ 33 years bụ mgbe ndị every onye ọbụla ma ihe ndị onye ma ihe nna akọ na 33 years bụ grand master 33 years become grand master that is when the, the ego dies the ego dies you become a grand master yes simple as abcd if you kill the ego ị bụrụ mmadụ bikos igo nwere ike si na dizigbo amụma onye ọ adon I don't to him ọ bụ igo ya eme gị mana ịbịa gee ntị ịmụta ịmara ihe na-ama ịma na eke bụ faya ọ ekekere ụwa onye ha na-akpọ ya the sun ọ bụghị ya bụ chukwu o so na the principal the creation bikos ọ bụrụ na iwepụ anwụ wepụ ọnwa wepụ star there is no creation ọ dịghị complete so chukwu de chi ukwu bụ the source of creation then all these elements now bụzi ha nwa dem na create the life ọha nwa na-ekiri chukwu bring them to create so the eke ya bụ eke eke anaghị egbu eke n'ala Igbo o represent the sacred creation that's why you for the, the lady with eke the lady represent the river the water water na eke together aka nri na aka ekpe aka nri dị aka ekpe bifo ọrụ ọrụ ịfụziere nkwọ ọ ya bụ e ume a na-eku eku ya bụ nkwọ a na ebe izụtoziri okwu bụ afọ eke orie afọ nkwọ four principal element anị anyị wee kpọọ ya ọdịnanị because the knowledge came from the that, the number one plus one bụ ndị Igbo onye ọchọ jee jụọ go and ask any metaphysics in life number one na ụwa niile bụ ana Igbo because ebe sun na-esi arise first place sun na-ehiti ma ọ pụta ha anaba ana Igbo judge jụọ onye anybody ma about metaphysics ọgwụkwa anụmụ okoko go and ask any diviner sun first and ebe ahụ na-efe ese heat the vibration the more higher than others iwe buru foto ndị ọcha bịa <laughs> mana iwere apụl tii na windo gaghị ị iwere apụl tii na windo it will not work ọ na awọk goro gị isi na m na-asị asị ọ na awọkụrụ gị ọ na awọkụrụ gị gwa m ịgba na Abuja gba na Legos. hapụ ya vileji mee ya abandon anaghị eme ihe ọjọọ na ana nsọ anaghị eme ihe ọjọọ na ana dị nsọ a sị na onye mee ihe ọjọọ ụkọ nyụọ ahụrụ a na-eme gịnị ọ chụọ ya ọsọ enu na ana ga-agbara ya osigharị ndị ọdịnala ọ ga-agbara ya osi enu nwere ntị nwe anya na nwere ntị nwe anya ha ga-egbara ya osigharị na anyị bịara for rescue anyị bịara for save ndị be anyị na ana ana ndị be anyị na ana ana anyị wee bịa ka anyị zọpụta ha nzọpụta ka anyị bịara ịzọpụta ụnụ nweghị onye bịa anyị abịaghị ebe isi ụnụ nye anyị ihe anyị bịara iweta nke anyị ji ọwụ sacrifice we came to sacrifice our knowledge to develop our land ọ bụ anị anyị ka ọ bụ onye ka anyị ji kpọọ ya anị ihe ọ bụla anyị ga-ewere from ndị ọzọ anyị ga-amụrụ ya amụrụ mana that fundamentals in our land onye ka anyị ga-use electricity na agba anyị enweghị ike igo one single thing to give our people light anyị agaghị ego ya anyị ga-esi ebe ahụ nweta olesi mgbe nweziri njin anyị nidiri iji wee mee ihe a ọ bụrụ na anyị nweghị njin a ehe anyị egoteghị njin ma ọkwa ma garị o ma akpụ ma mango ihe niile awụcha that is ịchọ inwe ego ihe niile awụcha sara ego juru di ego juru na akpụ ego ọbụ garị o nwere ihe a na-ewepụtagasị n'ime ya nwere ihe a na-ewepụtagasị na ụmụ ihe a ị ga-eme i were gaa n'ala bekee taa igbuo ogwogwo ma ọ bụrụ na chọrọ ego maka anyị nwere nwa ihe anyị chọrọ bụ legasi anyị achọghị ego aka ha nkụ ihe niile m nweghị ha juru na obodo anyị eju ọ dosiri na be ntụfu ụnụ na-akpọ shaft india na enweghị korota ha enweghị koolu ihe a ji arụ korota bụ rescue refuge dozbin na naijiria dozbin na-awa ahịa Juna street ihe niile awụcha mineral resources nsogbu adịghị ka ọ dịkwa na echi ka m jee kpọrọ kpọrọ ụmụazị na n'ụlọ akwụkwọ amụkwara m nwa mana mbụchọ mụọ nwa ya ka m ji ekwu ihe ọ bụrụ na m amụghị nwa nwa m ikesa m ụwa ha nwa ha uru ọbara ka mmadụ nakwuru ya ebe ahụ mana nke a nwa dị ebe a ga-agbarịrị mbọ ka ụmụaka baa uru maka ha abaha uru ha ghọọ ndị nkịtị ndị ọzọ ewere ha mgbara odibo ha na-agbara ndị ọcha bọyị na-agbara ndị ọzọ bọyị ọ dịghị mma ka chukwu gozie ruru ofu ndị kwere na ihe a na-eme na ihe a ya gozikwuo unu na onye ka o mere ibe ya obi adị ya mma udo dịrị onye ihu dịrị onye azụ dịrị enu dịrị anị dịrị nwata dịrị okenye dịrị nwoke dịrị nwaanyị dịkwazịrị ma ndị iru anyị dịkwara ma ndị fụrụ anyị n'anya ka ọ dịkwa na echi